efu ndị a niile n'a a kịta ndị a niile n'a ebe kịta bụ ndị all those people na-eji nja I can never marry a kịta ha jugo n'ekpere ha na-abazi dadi wolu ihe masịrị mgbe a na-eji baba nụọ dịba nụọ dịba na-arọ I cannot marry a amụrụ na mgbe nna gị na-anụ nne gị na nna gị eji ego kịta na-ege na ego fastin na-aba na-ekpe dadi ihe masịrị ịtawa afụmewe fastin uwe mari marry